iburu bata to kristianity onye ha si mba mba ị ga-emebikwara IPOB ị ga-emebikwara anyị IPOB Nnamdị Ezebiro suprim kọmanda ahapụ mee ya maka ọ ka IPOB daa mụ na onwe m awụ m Biafran spiritual leader in a spiritual sense and aghọtala m na ndị Igbo a ga-enwere onwe olesi ma ndị Igbo in nọmba at least 80% of ndị Igbo alaghachite to Chukwu 80% of ndị Igbo laghachite to Chukwu ndị Igbo ga-enwere onwe that means mmụọ nọ n'ala anyị ahụ overwhelmingly na ụmụ anyị ekpereni anyị ga-enwere onwe reason anyị ji anya ga-enwere onwe wụ na 80% nọ n'arụ onye mere mmụọ nọ n'ala anya ga ekwe ka anyị nwere onwe and arụhụ m na-ekwu wu kristianity ekpukpere ndị ọcha butere n'ala anyị ekpukpere king of belgium jesi ha ekpere ha yuzuo their gods na their power wu their indigenous gods do everything in your power to make sure that they despise their gods, that you teach their children to hate their gods. Unquote. Ga-agụ onye King of Belgium kwuru. Ekpem na Chukwu. ekpem na Chukwu pụrụ m ihe niile. Chukwu kere ndị Igbo. Chukwu na-alụrụ anya ọgụ. Onye mere ile anya years ago, over 30 or 50 years ago. ndị igbo na-agụ ụmụ ha things that has to do with chukwu and very soon i am declaring that very soon in the next 10 years christianity ndị igbo ga-akwụsị dị na eh, agụ ụmụ ha with chukwu because by that time ọ gara obvious na chukwu wụ naanị mmụọ nọ n'ala anyị so they have nothing else than to ịgụ na glory all those useless name na na-enweghị isi I don't want to deviate. Reverend Jovica, I am Biafran spiritual leader. I am the awakened one of the Biafran people. I am the one that have seen the behind of the Paiwan Tapa, Potanaro. And that nali n'ala Igbo gburugburu, enweghị prophet and ne, enweghị prophet buru amụma date and time in the name asịkwa m otu and Kanụ na-eji asị oh, ọ ọ bụrụ na eji asi o o Eh, na ndị igbo pụtachia na ebe na ya eh, in a political format wee ka ịhụ dị iche onwe mgbo nnamdị kanụ pụtara sị na ya na-ebu amụma in the name of the lord no om bụ onye ga-apụta sị i am declaring I, the spirit or the I'm, I'm feeling i'm hearing in the name i am the only one that have prophesied in the name of more or something we call god ịsị lekwe ihe ga-emenụ lekwe ihe m na-ahụ lekwe ihe m na-eme lekwe ihe ga-emenụ enweghị anyone n'ala biafra ka m ne and enweghị anyone nwere ọtentik ihe kwuru ka m ịchọ ka anyị kụwachiwa mbaka ihe niile mbaka na-ekwu rubbish arrange meetings ya na ndị mmadụ nwere ya pụta bịa kọọ ya ihe niile ebuka obi na-akọwa arrange ọ dịchi ji ọtụnụ n'ụlọ na-enweghị ego enye ha nwa 2000 richard card ha pụta bịa kọọ rọbish in the next one month gaa hụọ ka ha gbọtọrọ n'ala agụrụ na agụ ha reverend vicar hapụ arụ ka arụ hapụ gị ebren washwool awa people jesus christ wa arụ baịbụl gị wa arụ ekpukpere the god of the bible wa arụ nne ya wa Jov Reverend Jovita with respect iwe enyi m nwoke hapụ arụ ka ndị Igbo tete n'ụra elee ihe ị na-achụgharị Mathias Ezeaku maka Mathias Ezeaku na-achọ ka ka ndị Igbo Mathias Ezeaku nọ on the ground Jovika Juga na m sị na religion mmụ Rofana yes I have been singing this thing in the mind of our people more than 10 years. Now, and with my own indigenous religion. Why am I saying indigenous religion? Ịgba ndị mmadụ na religion e nwere warụ a foreign one. Na anyị chọrọ nke anyị. Anyị nke anyị hụ ụzọ Chukwu. Ụzọ Chukwu na ndị ezumezu ya. Na ndị mmiri na ihe ndị ọzọ. Ọ bụghị ụzọ arụ nwoke that never existed. That idiot Jesus never existed. So hapụ Matthias onwe ihe Matthias mere gị odo na imere include here still onwe ihe Matthias mere gị ele ihe mere na ịgbọta ahụ mbaka dati idiot a na-akpọ mbaka 11 Fada Mbaka ele ihe mere na ịgbọta ahụ dati idiot a na-akpọ Obuka Obi ndị na-efiksi our pipo ọkwa ịhụna na ana ha alụ ọgụ ịkpọrọ na my client ịkpọrọ na my people have you seen me any day m pụtara na ama ego ọnụ na this saga content creators na-eme i don't do that i don't ihe mere m ji gaa ahụ m anụ m ekwu a lot ihe gbasara biafra Chike chikedozie m na ndị otu ya sabotage na maazị nnamdị kano gbuo ya mgba mmiri ọbaha na m so ele ihe m ga-ekwume aga m ekwume maka nchọ ịsọpọtụ onye m ga-asọpọtụ wụ simon ịkpa inye simon ịkpa upper hand to overthrow doziem ọ ihe m ga-eme but abịa m lecha anya upper hand am uru man on my own i am biafran spiritual leader onye amụma hụrụ ụzọ onye amụma hụrụ ụzọ the behind of the pan enwebe our people after ndị ọcha gburu our forefathers maybe 500 years ago 700 years ago after that enweghị onye onye ọzọ bilitere esi hey ụmụnna anyị na religion warụ amwo the first person and then nwere improve ihe isi na kristianity warụ enwebe onye dibia si na kristianity warụ he ndị dibia na-ekwu those idiots some of them a na-ekwu eh, eh, ụka na omenala wuo ofufe chineke kpọọ that idiot ọkụ any idiot wu onye dibia si na ụka n'ọdịnala na omenala wa ofufe chineke kpọda bastad ọkụ ụka wa arụ ụka wunye ndị ọcha butere iji kọntrolu kokonọtụ ụbụrụ ndị igbo iji na-eri ha ọrụ and arụ ga-ala na n'igbo ana awakened mind cannot be enslaved ana awakened mind a na-eri ya ọrụ ndị a na-eri ọrụ ichioch efulefu ndị gachala bekee efulefu ndị nwere YouTube efulefu ndị nwere fesbuk ha na-ekpere nwoke asị nara nwoke ibe ya are you not an idiot are you not an efulefu kristianity warụ ndị na-ekpere na-eri dị useless useless because here we hear their slave masters mere implant ka eji dome ha for everlasting ekelele m gị reverend vika iwe enyi m nwoke marakwa na nwoke mbụ m kparịrị gị na ihe akparịghị m gị odo na m tọrọ gị pịta akparịghị m gị akụkọna m akparị gị maka iwe enyi m nwoke so ya dịrị gị na mma reverend vika iwe enyi m nwoke pịta aga m alaiki ka ị pụta arụ nwa m pastọ kpọrọ m last week chọọ ka mụ na ya mee program na ya apụtala na-arụ. because internet ịntanetị m um, be steady because some certain things it takes time for them to come and do all those kind of things because our place they are still rebuilding some of the lines so I may use internet from my phone which are then stable very soon by next week I can my water ọhụụ on n'arụ bata n'ọdịnala na omenala ndị Igbo and one day obi ga-atọ m ụtọ ka Jovika Reverend I'm sorry Reverend Jovika ka ọ pụta na-arụ ka anyị tinuo ọp na-akwado ndị Igbo ka ndị Igbo mara onwe because ha mara onwe ha ga-enwere onwe because ana working the mind a na-eri ya ọrụ ekele na m nna ndị Igbo unu ewekwala iwe ya nwa onye gere ihe na ọnọ na-arụ ihe ga-agwa gị eziokwu ịwa idiot iso ihe ndị ọcha ihe were ihe ndị eji jide nna nna gị n'ọrụ tụwara gị ashị ee they kill eh, egburu ha ejima because of egburu ha ejima and then ejima niile egburu n'ala Igbo gburugburu nna nna anyị ha gburu for the past 10,000 years